funded the operation were FBI hum, informants or FBI agents. They were embedded all Hi. the time in these Come on, dog. My dog and I. Come on. Manufactured and orchestrated them. Glenn Fidish. My Sioba. Cara, Glenfiddich, single malt Scottish whiskey, 12. Ah, cara, bom dia. Mãe, cadê um obodo? Agora yan ya Eh? Agin ini nafyo. Oh, hindi ba yas no yung wata ya wata rando. Nka mo na ako. Ihe ni ihe eme. anyị ni na eme di ọkụ. Eh, ayi kala yin tinake seven igwe. Ako na anyị yan do. Yan yo ganiru. Ise. Eh, ise anyị ṅụọ mmanya anyị ṅụta ndụ anyị ṅụọ mmanya anyị ṅụta ahụ ịdị mma ise anyị ṅụọ mmanya anyị ṅụtakwa ọganihu ise ya nyekwa okeke ya nyekwa oke afọ ya nye oke olu ya nyekwa oke nkwọ anyị na-asị ka ọ bụrụ ọsọ anyị ha na-ekwu ugbu ọ dịrị mma ya dịkwara gị ka chineke gbazie anyị ume ka niile ka mmanya ya kara anyị ọfụma ise